Eh. na Lagos ka e wejeziri m ebe a eh. ka prịnsịpal ịgba na promoshon onye na ọkwa na-alịa ọkwanchukwu eh. ana nwoke jọrọ njọ ya kwelu nwoke jọrọ njọ onye masị jọrọ njọ ọma biko ajọ m ka ile m onye furu na-etu isi wee masị m nwere ife n'ime onye ahụ mana gasasịchaa na ife niile iji wee wụrụ nwaanyị kpọrụzie nnọọ ofu akpa nwa nke ị kara iji nnọọ wee wụrụ nwaanyị nyezie ndị otu unu amakwana m na nwoke nwoke ọbụla nwa nwụnarị n'ike na-echi ya eh? kemgbe nke a bidokwana kpọrọ ihe akpọkọtebe ọwụ na-asa m ọwụ na-asa m nwoke na ihe ife nwoke na ihe ife Oh, kọ́ yóò bá jùlọ sá o, kọ́ yóò bá jùlọ sá. amor. Como a tiozão. É? É? É? Because o Jerry quer mamar. Ei, Lugo. Ah, ah, ah, ah, nwa é nwere ike ime ife é o nwere ike ime mana é bụrụ izu ori nwa m é nzugo ori ori adịrọ na agbụrụ anyị Ije kpọrọ nwa mmadụ gbata na onye site n'ego iji ego ọkwa ndị ochi ka fa abụọ ọtọ gị njebe jee kpọrọ atị ngawoma osisi nwoke osisi apịrị apị kpọrịa atị ngawoma nyanwa jee kpọlụ agba akpụ agba garị dimba, gịnwa jee kpọlụ atịnga wabate ano no kagene ana